akwụkwọ ozi nke Pọl onye ozi degara ndị Hibru ndị Hibru isi nke mbụ Chineke mgbe ọ gwara rịị nna anyị ha okwu n'oge ochie n'ime ndị amụma na iberibe akwụkwọ dị iche iche na ụzọ dị iche iche ọ gwara anyị okwu n'ọgwụgwọ ụbọchị ndị a n'ime ọkpara onye o doro onye nketa nke ihe niile onye o sitekwara n'aka ya mee ụwa niile onye ebe ọ bụ mwụpụ nke ebube ya na onyinyo nke ụdị ya ebe ọ na-ebukwa ihe niile site n'okwu nke ike ya mgbe ọ sachasịrị mmehie niile anyị o wee nọdụ n'aka nri nke ịdị ukwu ahụ dị n'elu ebe e mere ya rịị ka ọ ka ndị mmụọ ozi mma n'ụzọ ra otu o ketaworo aha nke ka ha mma n'ihi na ọ bụ onye n'etiti ndị mmụọ ozi ka ọ sịrị mgbe ọbụla Ọbara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa ọzọkwa mụ onwe m ga-abụrụ ya nna ya onwe ya ga-abụkwara m ọkpara ma ọzọkwa mgbe ọbụla ọ ga-akpọbataworị ọkpara ahụ n'elu ụwa ebe mmadụ bi ọ sị ka ndị mmụọ ozi niile nke Chineke kpọkwa isi ala nye ya ọ na-ekwukwa ihe banyere ndị mmụọ ozi sị onye na-eme ndị mmụọ ozi ya ka ha bụrụ ifufe na-emekwa ndị na-ejere ya ozi ka ha bụrụ ọkụ na-enwu enwu ma ọ na-ekwu ihe banyere ọkpara ahụ sị oche eze gị Chineke na-adịru mgbe niile ebighị ebi mkpanaka eze nke izi ezi ka mkpanaka nke alaeze gị bụkwa ị hụrụ ezi omume wee kpọọ mmebi iwu asị n'ihi nke a chineke bụ chineke gị tere gị mmanụ obi ụtọ n'isi karị ndị nketa ibe gị ọzọkwa gị onwe gị onye nwe anyị na mbụ ka ị tọrọ ntọala nke ụwa ọlụ aka gị ka eluigwe bụkwa Ka onwe ha ga-ala n'ili, ma gị onwe gị na-anọgide ha niile ga-akakwa nka dịka uwe dịka akwa mgbokwasị ka ị ga-apịakọtakwa ha dịka uwe a ga-agbanwekwa ha ma gị onwe gị bụ onye ahụ nke na-adị mgbe niile arọ gị niile agaghị agwụkwa agwụ ma ọ bụ onye n'etiti ndị mmụọ ozi ka o kwuworo okwu banyere ya mgbe ọbụla sị nọdụ ala n'aka nri m ruo mgbe ị ga-edo ndị iro gị ihe mgbakwasị okwu gị abụọ ha niile abụghị ndị mmụọ na-efe ofufe ndị ezipụtara ije ozi n'ihi ndị gaji iketa nzọpụta ndị hibru isi nke abụọ n'ihi nke a anyị aghaghị ịṅabiga ntị oke karị n'ihe a nụrụ ka a ghara ibupụ anyị n'ebe ha dị ma eleghị anya dị ka mmiri na-ebupụ ụgbọ n'ihi na a sị na e mere okwu e kwuru site n'ọnụ ndị mmụọ ozi ka o guzosi ike a sịkwa na njehie niile ọbụla na aṅaghị ntị niile ọbụla natara nyeghachi nke ụgwọ ọrụ ziri ezi anyị onwe anyị ga-esi aṅa agbanarị ọ bụrụ na anyị lefuru oke nzọpụta dị otu a anya bụ nzọpụta nke e buru ụzọ kwuo site n'ọnụ onye nwe anyị ndị nụrụ ya wee mee ka o guzosi ike ruo ebe anyị nọ Chineke na-esokwa ha na-agbakọ ama site n'ihe ịrịba ama na ọrụ ebe dị iche iche sitekwa n'ọrụ ike dị iche iche sitekwa n'okike nke mmụọ nsọ dịka ọchịchọ nke aka ya si dị n'ihi na ọ bụghị n'okpuru ndị mmụọ ozi ka o doro elu ụwa dum mmadụ bi nke gaje bịa bụ nke anyị na-ekwu okwu banyere ya otu onye kwusiri ike n'otu ebe si. gịnị ka mmadụ bụ na ị na-echeta ya ma ọ bụ nwa nke mmadụ na ị na-eleta ya ime ya ka ọ dịkarị mmụọ ozi ala nke nta iji ebube na nsọpụrụ kube ya n'isi dịka okpueze Ị dokwara ya onye isi ọrụ niile nke aka gị abụọ ihe niile ka i doro n'okpuru ụkwụ ya abụọ n'ihi na n'ido ihe niile ahụ n'okpuru ya ọ dị ihe ọ bụla ọ rapụrụ nke a na-edoghị n'okpuru ya ma ugbu a anyị aka ahụghị ihe niile ahụ na-edowo ha n'okpuru ya onye ahụ nke emere mere ya ka ọ dị karị ndị mmụọ ozi ala nke nta bụ Jizọs ya ka anyị na-ele anya na-ejiwe ebube na nsọpụrụ kpube ya n'isi dịka okpu eze n'ihi ahụhụ nke ọnwụ ka o wee site na amara Chineke detụ ọnwụ ire n'ihi mmadụ niile ọbụla n'ihi na o kwesịrị ya bụ onye ihe niile dị n'ihi ya onye ihe niile sekwara n'aka ya dị ebe o kubatara rịị ọtụtụ ụmụ ndị ikom na ebube ka o site n'ahụhụ mee ka onye na-eduba ha na nzọpụta ha zuo oke n'ihi na ma onye na-edo ha nsọ kwa ndị a na-edo nsọ ha niile sitere n'otu nna ọ bụkwa n'ihi ihe a ihere ịkpọ ha ụmụnna ya adịghị eme ya ọ sị aga m akọrọ ụmụnne m aha gị n'etiti nzukọ gị ka m ga-abụ abụnye gị ọzọkwa mụ onwe m ga na-atụkwasị obi m na ya ọzọkwa lee mụ onwe m na ụmụntakịrị Chineke nyere m ya mere ebe ụmụntakịrị ahụ bụ ndị na-enwekọ anụ arụ n'ọbara, ọbara ya onwe ya n'otu ụzọ ahụ kịtakwara ihe ndị a ka o wee site n'ọnwụ mee ka onye ahụ ghara ịdị ire bụ onye nwere ike nke ọnwụ ya bụ ekwensu ka o wee sitekwa n'ọnwụ napụta ndị ahụ ka ha bụ ndị e were egwu ọnwụ tuhi n'ibu oru n'ogologo ndụ ha niile n'ihi na ọ bụ ihe a maara nke ọma na ọ bụghị ndị mmụọ ozi ka ọ na-ejide aka kama ọ na-ejide mkpụrụ Abraham aka o sitere na ya ji ụgwọ ka e mee ka o yie ụmụnna ya n'ihe niile ka o wee ghọọ onye isi nchụàja dị ebere onye kwesịkwara ntụkwasị obi n'ihe niile dịrị Chineke ka o wee mee ka obi Chineke jụrụ n'ebe mmehie niile nke ndị nke ya dị n'ihi na ebe ya onwe ya hụworo ahụhụ site n'ọnwụnwa nwara ya ọ pụrụ inyere ndị a na-anwa aka ndị hibru isi nke atọ ya mere ụmụnna ndị nsọ ndị nketa nke ọkpụkpọ nke eluigwe tụgharịa n'uche na onye ozi na onye isi nchụàja nke nkwupụta anyị bụ jizọs na ọ bụ onye kwesịrị ntụkwasị obi n'ebe onye ahụ nọ bụ onye mere ya ka ọ bụrụ onye ozi na onye isi nchụàja dịka mosis dịkwa n'ezinụlọ ya dum n'ihi na agụwo onye a na onye kwesịrị otuto karị n'ụzọ ra otu ahụ onye lụrụ ezinụlọ nwere nsọpụrụ karịa ezinụlọ ya n'ihi na ezinụlọ ọbụla nwere onye lụrụ ya ma onye lụrụ ihe niile bụ Chineke ọ bụkwa ezie na moses kwesịrị ntụkwasị obi na ezinụlọ ya dum dịka onye na-eje ozi ka ọ bụrụ ihe àmà nke ihe niile agaji ikwu ma Kraịst kwesịrị ntụkwasị obi dịka ọkpara nke bụ onye isi na ezinụlọ ya onye anyị onwe anyị bụ ezinụlọ ya ma ọ bụrụ na anyị jidesie nkwuwa okwu anyị na ịnya isi nke olileanya anyị ike ruo ọgwụgwụ ihe niile n'ihi nke a dịka mmụọ nsọ na-asị taa ọ bụrụ na unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie ike dịka n'ịkpasu obi ilu ahụ dịka e mere n'ụbọchị ọnwụnwa ahụ n'ọhịa ebe nna unu ha nwara m anwapụta nke m ụgwọ ọlụ m ọgụ arọ abụọ n'ihi nke a ọnụma dị m n'obi megide ọgbọ a wee sị ha na-ejehie mgbe niile n'obi ha ma ndị ahụ amaghị ụzọ m niile dịka m ṅụrụ iyi n'iwe m agaghị aba n'izu ike m ọlị lezie n'anya ụmụnna m ka ajọ obi nke ekweghị ekwe ghara ịdị n'ime onye ọbụla n'etiti ụnụ ma eleghị anya na iwezuga onwe ya n'ebe Chineke dị ndụ nọ kama na-arịrịta na ịbụ na arịrịọ kwa ụbọchị n'ogologo oge a a na-akpọ ya taa ka obi onye ọbụla n'etiti unu ghara ime etili site n'aghụghọ nke mmehie n'ihi na anyị aghọwo ndị nketa nke Kraịst ma ọ bụrụ na ọ bụ ezie na anyị jesiri mmalite nke ndabere anyị ike ruo ọgwụgwụ ihe niile n'oge a na-ekwu sị taa ọ bụ na unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie ike dịka na obi ilu a n'ihi na ole ndị mgbe ha nụrụ kpasuru obi ilu ọ bụghịkwa ndị niile siri n'Ijipt pụta site n'aka Mozis ma olee ndị ka ọnụma dị ya n'obi megide ọgụ arụ abụọ ọ bụghị ndị mehiere ndị ozu ha dara n'ime ọhịa ma olee ndị ka ọ ṅụrụ iyi na ha agaghị aba n'izu ike ya ma ọ bụghị ndị na-ekwenyeghị anyị rịbakwara ama na ha apụghị ịba n'ime n'ihi ekweghị ekwe ndị hibru isi nke anọ ya mere ka anyị tụọ egwu ma ebe nkwa ịba n'izu ike ya fọdụrụ ọ dị onye ọbụla n'etiti ụnụ ọ ga-adị ka o ya ma eleghị anya n'ihi na ezighokwa anyị ezi ọma ọbụna dịka ezikwara ha ma okwu nke ha nụrụ abalị ha uru n'ihi na ejighị okwukwe tigbuo ha na ndị nụrụ n'ezie n'ihi na anyị bụ ndị kwere ekwe na-aba n'izu ike ahụ dịka o kwuworo sị dịka m ṅụrụ iyi n'iwe m agaghị aba n'izu ike ma ọlị ọ bụ ezie na a ọrụ niile site na ntọala nke ụwa n'ihi na o kwuwo n'otu ebe okwu banyere ụbọchị nke asaa otu a sị Chineke wee zuru ike n'ụbọchị nke asaa n'ọrụ ya niile ọzọ ọ sịkwa n'ebe a ha agaghị aba n'izu ike ma ọlị ya mere ebe ọ fọdụrụ ka ụfọdụ baa n'ime ya ndị e buru ụzọ zie ozi ọma abakwa n'ime ya n'ihi ekweghị ekwenye o wee ka otu ụbọchị ọzọ na-ekwu n'ime David mgbe ogologo ogo dị otu a gasịrị sị taa dịka eburuworo ụzọ kwu sị taa ọ bụrụ na unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie ike n'ihi na ha sị na Joshua mere ri ka ha zuru ike ọ gaghị adị na-ekwu okwu banyere ụbọchị ọzọ mgbe ihe ndị a gasịrị ya mere idebe ụbọchị izu ike fọdụrụ ndị nke Chineke n'ihi na onye bataworo n'izu ike ya ya onwe ya ezuokwa ike n'ọrụ ya niile dịka Chineke zuru ike n'ọrụ nke aka ya ya mere ka anyị na-anụ ọkụ n'obi ịba n'izu ike ahụ ka onye ọbụla ghara ịda n'otu ihe nṅomi ahụ nke ekwenyeghị ekwenye n'ihi na okwu Chineke dị ndụ na-alụzikwa ọrụ ike dịkwa nkọ karịa mma agha ọbụla nke nwere iru abụọ na-adụkwa rue n'ikewa mkpụrụ obi na mmụọ ma nkwonkwo ma ụmị bụrụkwa ihe nwere ike ịtụpụta echiche na izu niile nke obi ọ dịghịkwa ihe ekere eke nke na-apụtaghị ihe n'iru ya kama ihe niile gba ọtọ bụrụkwa ihe emegheworo n'anya ya bụ onye anyị ga-akọrọ akụkọ banyere omume anyị ya mere ebe anyị nwere onye isi nchụaja dị ukwuu onye gabigaworo eluigwe niile bụ Jizọs ọkpara Chineke ka anyị desie nkwupụta anyị ike n'ihi na anyị enweghị onye isi nchụaja onye na-apụghị iji obi sụọ anyị hụkọ ahụhụ na-adịghị ike anyị kama anyị nwere onye anwaworo n'ihe niile n'otu ụzọ ahụ a na-anwa anyị ma o megheghị ya mere ka anyị were nkwuwa okwu bịaruo oche eze amara ka e wee meere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ndị hibru isi nke ise n'ihi na onye isi nchụàja ọbụla ebe esi n'etiti mmadụ wepụta ya ọ bụ n'ihi mmadụ ka a na-edo ya onye isi nchụaja n'ihe dịrị Chineke ka o wee na-eche onyinye na àja dị iche iche n'ihi mmehie n'iru Chineke ọ bụkwa onye pụrụ iwere nwayọọ na-emeso ndị na-amaghị ihe ndị na-ejehiekwa ejehie n'ihi na adịghị ike dịkwa ya onwe ya gburugburu n'ihi nke a o jikwa ụgwọ iche àjà n'iru Chineke n'ihi mmehie dịka ọ na-echere ndị Izrel otu ahụ ọ na-echekwara onwe ya ọ dịghịkwa onye ọbụla na-anara nsọpụrụ a n'onwe ya kama mgbe Chineke na-akpọ ya ọbụna dịka ọ kpọkwara Erọn otu a Kraịst enyeghịkwa onwe ya otuto ka e wee mee ya onyeisi nchụàja kama ọ bụ onye sịrị ya ọbara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa dịka o si kwukwa n'ebe dị iche sị gị onwe gị bụ onye nchụaja wee mgbe ebighị ebi dịka usoro Melkizedek si dị onye n'ụbọchị nke anụ arụ ya mgbe o wee sịrị ịkwa akwa siri ike na anya mmiri chee ekpere na arịrịọ n'iru onye ahụ pụrụ ịzọpụta ya n'ọnwụ mgbe a nụsịkwara olu ya n'ihi na ọ tụrụ egwu Chineke ọ bụ ezie na ọ bụ ọkpara ma ọ mụtara ịṅa ntị ya site n'ahụhụ niile ọ hụrụ ebe e mesịrị ya ka o zuo oke wee ghọrọ ndị niile na-aṅa ya ntị onye na-ewetara ha nzọpụta ebighị ebi onye Chineke tụrụ aha onyeisi nchụàja dị dịka usoro Melkizedek si dị onye okwu anyị nwere ikwu banyere ya dị ukwuu dịkwa ike ịsụgharị asụsụ ebe unu ghọworo ndị nwere ntị ike n'ihi na mgbe unu kwesịrị ịbụ ndị ozizi n'ihi oge ọ dị unu mkpa ọzọ ka mmadụ zie unu ihe bụ ihe ozizi mbụ nke mmalite okwu si n'ọnụ Chineke pụta unu aghọwokwa ndị mmiri ara dị mkpa ọ bụghị nri siri ike n'ihi na onye ọbụla nke na-eketa mmiri ara bụ onye aka anwaghị ya n'okwu ezi omume n'ihi na ọ bụ nwa ọhụụ ma nri siri ike bụ nke ndị tozuru oke ndị a nwaworo nghọta ha n'ihe omume ha na-eme mgbe dum ịtụle ihe ọma na ihe ọjọọ ndị Hibru isi nke isii n'ihi nke a ka anyị rapụ okwu nke mmalite nke Kraịst ka a na-eburukwa anyị rue n'itozu oke ka anyị ghara ịtọ ntọala ọzọ nke bụ nchegharị eji pụọ n'ọlụ niile nwụrụ anwụ n'okwukwe ekwere na Chineke ozizi nke ime baptizim na nke ibikwasị aka n'isi na nke mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ na nke ikpe ebighị ebi nke a ka anyị ga-emekwa ma ọ bụrụ na Chineke kwe n'ihi na ndị e nyere ìhè otu mgbe ndị detụkwara onyinye eluigwe ahụ ire ndị e mekwara ka ha keta mmụọ nsọ ndị detụkwara okwu Chineke ire na ọ dị mma detụkwa ike niile nke oge gaji ịbịa ire ha wee dahie ọ bụ ihe a na-apụghị ime bụ ime ka ha bụrụ ndị ọhụụ ọzọ ichegharị echegharị ebe ha na-akpọgidere onwe ha ọkpara Chineke obe ọzọ debekwa ya n'ọnọdụ ihere n'iru ọra mmadụ n'ihi na ala nke ṅụworo mmiri ozuzo nke na-ezokwasị ya ọtụtụ mgbe nke na-epupụtakwa mkpa akwụkwọ kwesịrị ndị ahụ bụ ndị a na-alụkwa ya ọlụ n'ihi ha ala ahụ na-ekere ngọzi si n'aka Chineke bịa ma ọ bụrụ na o wepụta okwu na uke ọ bụ ihe a jụrụ ajụ dịkwa ọbụbụ ọnụ nso nke ọgwụgwụ ya bụ ire ya ọkụ ma ndị hụrụ n'anya emewo ka anyị kwenye ihe ka mma banyere ụnụ bụ ihe nke ha na nzọpụta yikọkwa ọ bụ ezie na anyị na-ekwu otu a n'ihi na Chineke abụghị onye ajọ omume ichezi ọrụ ụnụ na ịhụnanya ahụ unu gosiri n'ebe aha ya dị ebe unu jere ndị nsọ ozi na-ejekwara ha ozi ma ọ na-agụ anyị agụụ ka unu niile n'otu n'otu wee na-egosi otu ịnụ ọkụ n'obi ahụ ka unu wee nwezuo anya anyị ruo ọgwụgwụ ihe niile ka unu wee ghara ịghọ ndị umengwụ kama ka unu wee bụrụ ndị nṅomi ndị ahụ ndị ji okwukwe na ogologo ntachi obi na-eketa nkwa ahụ n'ihi na mgbe Chineke kwere Abraham nkwa ebe ọ na-enweghị onye ọ bụla ka ya ukwu iji ṅụ iyi o ji onwe ya ṅụ iyi sị "Mee elu ma ala ma ịgọzi m ga-agọzi gị n'ime ka abụ ụba m ga-eme ka ụba otu a ọ wee nwee ogologo ntachi obi wee natakwa nkwa ahụ n'ihi na mmadụ ji onye ka ha ukwu aṅụ iyi ịṅụ iyi bụkwara ha nkwubi okwu nke okwu ọbụla ime ka o guzosie ike n'otu ụzọ ahụ Chineke ebe ọ na-ezube igosibiga ndị nketa nke nkwa ya oke karị na izu ya bụ ihe a na-adịghị agha agha o were ịṅụ iyi gboo okwu ka anyị wee were ihe abụọ na-adịghị agha agha nke Chineke na-apụghị ikwu okwu ụgha n'ime ha nwee nkasi obi siri ike anyị bụ ndị gbabara ijidesi olileanya ahụ ike bụ nke e debere n'iru anyị bụ olileanya nke anyị nwere dịka arịrịka nke mkpụrụ obi nke bụ ihe ntụkwasị obi na ihe na-eguzosi ike nke na-abakwa n'ime ebe ahụ nke dị n'ime akwa mgbochi n'ebe Jizọs batara n'ihe anyị dị ka onye na-ebu ụzọ gbaa ọsọ ebe e mere ya ka ọ bụrụ onye isi nchụàja ruo mgbe ebighị ebi dịka usoro nke Melkizedek si dị ndị hibru isi nke asaa n'ihi na melkizedek nke a eze selem onye nchụàja nke chineke onye kachasị ihe niile elu onye zutere ebraham mgbe o si n'ogbugbu ndị eze ahụ laghachi wee gọzie ya onye ebraham kekwara otu ụzọ n'ụzọ iri n'ihe niile nye ebe ọ bụ mbụ ma asụgharịa aha ya eze nke ezi omume bụrụkwa ma emesịa eze nke selem nke bụ eze nke udo enweghị nna enweghị nne enweghị akụkọ osisi ọmụmụ enweghị mmalite ụbọchị ma ọ bụ ọgwụgwụ ndụ ma emegwuo ya ka o yie ọkpara Chineke ọ na-anọgide onye nchụàja mgbe niile ma leenụ otu onye a dị ukwuu onye Abraham bụ nna anyị mbụ nyere otu ụzọ n'ụzọ iri n'isi ihe a lụtara n'agha ọ bụkwa ezie na ndị ahụ ndị si n'etiti ụmụ Oliva pụta ndị na-anara ọlụ onye nchụàja nwere ihe e nyere n'iwu ịnara ndị Izrel otu ụzọ n'ụzọ iri dịka iwu ha si dị nke ahụ bụ ịnara ụmụnne ha ọ bụ ezie na ha esiwo n'afọ Abraham pụta ma onye ahụ nke na-esiteghị na ha gụọ akụkọ osisi ọmụmụ ya anarawo Abraham otu ụzọ n'ụzọ iri gọzikwa onye nwere nkwa ndị a ma apụghị ikwugide nke a okwu ọ bụla na onye ka mma na-agọzi onye nta ọzọ n'ebe a mmadụ ndị na-anwụ anwụ na-anata otu ụzọ n'ụzọ iri ma n'ebe ahụ otu onye na-anata ha nke a na-agbara ya ama na ọ dị ndụ a ga-ekwu otu a na ọbụna Livai onye na-anata otu ụzọ n'ụzọ iri na o sitekwara n'aka Abraham nye otu ụzọ n'ụzọ iri n'ihi na ọ na-anọ n'afọ nna ya n'oge ahụ mgbe Melkizedek zutere ya ya mere ọ bụrụ na e were ọnọdụ ndị nchụàjà ndị livai mee ka mmadụ zuo oke n'ihi na ndị Izrel anatawo iwu n'okpuru ya mkpa gịnị ọzọ dị ka onye nchụàjà dị iche bilie dịka usoro Melkizedek si dị ka a gharakwa ego ya dịka usoro eron si dị n'ihi na ebe aghaworo ọnọdụ ndị nchụàja ahụ ọ dị mkpa ka ụgha nke iwu pụtakwa n'ihi na onye ahụ a na-ekwu ihe ndị a banyere ya eketewo oke n'ebo dị iche nke ọ dịghị onye ọbụla yeworo ya aka n'ebe ịchụ àjà site na ya n'ihi na ọ pụtawo ìhè na onye nwe anya esiwo na Juda pupụta bụ ebo nke Mozis na-ekwughị ihe ọbụla banyere ndị nchụàjà nye ya ihe anyị na-ekwu apụtabigawokwa ihe oke nke ugwu karị ma ọ bụrụ na onye nchụàja dị iche ebili dịka oyi Melkizedek si dị onye meworo ya ka ọ bụrụ onye nchụàja ọ bụghị dịka iwu nke ihe nyere n'iwu nye anụ arụ si dị kama dịka ike nke ndụ na-adịghị agwụ agwụ si dị n'ihi na a na-agbara ya amasị sị gị onwe gị bụ onye nchụàja ruo mgbe ebighị ebi dịka usoro Melkizedek si dị n'ihi na emere ka ihe buru ụzọ nye na iwu ghara ịdị ire n'ihi adịghị ike ya na abaghị uru ya n'ihi na iwu ahụ emeghị ihe ọ bụla ka o zuo oke e wee webata olileanya ka mma nke anyị ji bịaru Chineke nso otu ọ dịghịkwa ma ejighị ịṅụ iyi n'ihi na ọ bụ ezie na emewo ka ha bụrụ ndị nchụàja na-aṅụghị iyi ma emewe onye onwe ya na ịṅụ iyi site n'aka onye ahụ nke na-ekwu okwu banyere ya sị onye nwa anyị ṅụrụ iyi ọ gaghị echegharịkwa uche ya gị onwe gị bụ onye nchụàjà ruo mgbe ebighị ebi ọ bụkwa n'ụzọ ruo otu a ka e meworo Jizọs ka ọ bụrụ onye mbe nke ọgba ndụ ka mma ọ bụkwa ezie na emegbuo ndị ahụ ka ha bụrụ ndị nchụàja riri nne n'ihi na ọnwụ na-egbochi ha ịnọgide ma ya onwe ya n'ihi na ọ na-anọgide ruo mgbe ebighị ebi o nwere ọnọdụ onye nchụàjà ya na-adịghị agabiga onye ọzọ o sitekwara na nke a bụ ịzọpụtachasị ndị na-esite n'aka ya abịakwute Chineke ebe ọ na-adị ndụ mgbe niile ịrịọ arịrịọ n'ihi ha n'ihi na onye isi nchụàja dị otu a kwesịrị anyị onye dị ọcha n'obi onye na-enweghị obi ọjọọ onye a na-emerụghị emerụ onye kewapụtagoro n'etiti ndị mmehie mekwa ya ka ọ dị elu karịa eluigwe niile onye ọ na-adịghị ya mkpa kwa ụbọchị dị ka ndị isi nchụaja ahụ ịchụ aja dị iche iche mbụ n'ihi mmehie niile nke aka ya emesịa n'ihi mmehie niile nke ndị Izrel n'ihi na nke a ka o mere naanị otu mgbe mgbe ọ chụrụ onwe ya dịka aja n'ihi na iwu na-edo mmadụ ndị isi nchụàjà ndị na-adịghị ike ma okwu nke ịṅụ iwe ahụ nke soro iwu ahụ n'azụ na-edo ọkpara onye meworo ya ka o zuo oke ruo mgbe ebighị ebi ndị hibru isi nke asatọ ma isi ihe na ihe niile anyị na-ekwu bụ nke a anyị nwere onye isi nchụàjà dị otu a onye nọdụrụ ala n'aka nri nke oche eze nke ịdị ukwu ahụ dị n'ime eluigwe onye na-efe ofufe n'ebe nsọ ahụ na n'ezi ụlọikwu ahụ nke onye nwe anyị maara ọ bụghị mmadụ n'ihi na a na-edo onye isi nchụaja ọbụla iche onyinye na aja dị iche iche n'iru Chineke o sere na nke a dị mkpa ka onye isi nchụaja nke a nwekwa ihe iche n'iru Chineke ya mere ọ bụrụ na ọ nọ n'ụwa ọ gaghị abụ onye nchụàjà ma ọlị ebe ndị na-eche onyinye ahụ niile n'iru Chineke dịka iwu si dị nọ ndị nchụàjà ndị na-ekpe ekpere n'ime ihe nṅomi na onyinyo nke ebe dị n'eluigwe dị ka Chineke duworo Mosis ọdụ mgbe ọ gaji ịmazụ ilikwu ahụ n'ihi na ọ na-asị lee anya gị ime ihe niile dịka ihe atụ ahụ si dị nke egosiri gị n'ugwu ma otu ọ dị o ruwo n'ife ofufe nke ka mma n'ụzọ ra otu ọ bụkwa onye ogbugbo nke ọgba ndụ ka mma bụ ọgba ndụ nke e nyeworo n'iwu n'elu nkwụ ụfọdụ ka mma n'ihi na a sị na ọgba ndụ mbụ ahụ adịghị ịta ụta agaghị achọwa ori ebe nye ọgba ndụ nke abụọ n'ihi na mgbe ọ na-ata ha ụta ọ sị ụbọchị na-abịa ka onye nwe anyị kwuru mgbe mụ na ụlọ Izrel na ụlọ Juda ga agba ọgba ndụ ọhụụ ọ bụghị dịka ọgba ndụ ahụ si dị nke mụ na ndị bụ nna ha gbara n'ụbọchị m jidere ha n'aka isi n'ala Ijipt dupụta ha n'ihi na ha onwe ha anọgideghị n'ọgba ndụ m hụ onwe m ha anya ka onye nwe anyị kwuru n'ihi na nke a bụ ọgba ndụ nke mụ na ụlọ Izrel ga-agba mgbe ụbọchị niile ahụ gasịrị ka onye nwe anyị kwuru m ga-etinye iwu m n'uche ha ọ bụkwa n'obi ha ka m ga-edekwasị ha dịka n'akwụkwọ m ga-abụkwara ha Chineke ha onwe ha ga-abụkwara m otu ndị ha agaghị ezirịta onwe ha ma ọlị onye ọbụla ọ na-ezi onye obodo ya onye ọbụla ọ na-ezikwa nwanne ya sị mara onye nwe anyị n'ihi na ha niile ga-amata m site na onye dịkarịsịrị nta rue onye dịkasịrị ukwu n'ime ha n'ihi na m ga-emere ajọ ome niile ha ebere m gaghị echetakwa mmehie niile ha ọzọ mgbe ọ na-asị ọgba ndụ ọhụụ o mewo nke mbụ ka ọ bụrụ ihe ochie ma ihe na-eme ochie nke na-akakwa nka dị ịpụ n'anya nso ndị Hibru isi nke iteghete ya mere ọbụna ọgba mbụ nwere ihe dị iche iche agụrụ n'ihe ziri ezi n'ikpere Chineke nwekwa ebe nsọ ya bụ ebe nsọ nke ụwa nke a n'ihi na edoziri ụlọ ikwu ụlọ mbụ nke ihe ịdọba oriọna ahụ na tebụl ahụ na ogbe achịcha ahụ a na-eche n'iru Chineke dị n'ime ya nke a na-akpọ ebe nsọ ma mgbe a gabigasịrị akwa mgbochi nke abụọ ụlọ ikwu nke a na-akpọ ebe nsọ kachasị ebe nsọ niile dị nke nwere ebe ịchụ àjà ọlaedo isuru ihe nsuru ọkụ na-esi isi ụtọ na igbe nke ọgba ndụ ahụ nke a machitara ọlaedo gburugburu n'akụkụ niile nke ite ọlaedo nke nwere mana dị n'ime ya ya na mkpanaka ahụ nke ron nke mara ifuru na mbadamba nkume abụọ nke ọgba ndụ ahụ ma n'elu ya cherubim nke ebube dị na-enye ebe a na-eme ka obi Chineke jụrụ ndo nke anyị na-enweghị ike ikwu okwu banyere ha n'otu n'otu ugbu a ma ebe edoziworo ihe ndị otu a ndị nchụàjà na-aba n'ụlọ ikwu mbụ mgbe niile na-ekpezu ekpere niile ha ma naanị onye isi nchụàjà na-aba n'ụlọ ikwu nke abụọ naanị otu mgbe na-arọ na-agbaghị aka ọbara nke ọ na-eche n'iru Chineke n'ihi onwe ya na n'ihi amaghị ama niile nke ndị Izrel ị na mmụọ nsọ na-egosi nke a na aka amịghị ka ụzọ ịba n'ebe nsọ ahụ pụta ìhè mgbe ụlọ ikwu mbụ ahụ na-eguzogide ugbu a bụ ụlọ ikwu nke bụ ilu atụrụ oge nke dị ugbu a a na-echekwa ma onyinye ma àjà n'iru Chineke dịka ilu ikwu ahụ si dị bụ ihe a na-apụghị ime onye na-ekpe ekpere ka o zuo oke n'akụkụ akọ na uche ebe ha bụ naanị ha na ihe oriri na ihe ọṅụṅụ na ime baptizim dị iche iche ihe dị iche iche nke anụ arụ a gụrụ n'ihe ziri ezi enyere n'iwu ruo oge imezi ihe ma kraịst ebe ọ bịara ka ọ bụrụ onye isi nke ezi ihe niile gaje bịa o sitere n'ile ikwu ahụ nke ka ukwu na nke zuru oke karị ọ bụghị nke eji aka mee nke isi ya bụ ọ bụghị nke okike a o sitekwaghị n'ọbara nke egwu na nke ụmụ ehi kama o sitere n'ọbara nke ya onwe ya baa n'ebe nsọ naanị otu mgbe ebe ọ chọpụtara mgbapụta ebighị ebi n'ihi na a sị na ọbara nke ewu na nke oke ehi na ntụ nke nwa agbọghọ ehi mgbe ọ na-efesa ndị emerụworo emerụ na-edo mmadụ nsọ ime ka anụ arụ ha dị ọcha ọbara kraịst onye sitere n'aka mmụọ ebighị ebi chụọ onwe ya na-ataghị ụta n'iru chineke ga-esi aṅa ghara ime akọ na uche anyị ka ọ dịkarịa ọcha nke ukuri nne pụọ n'ọrụ niile nwụrụ anwụ ikpere Chineke dị ndụ ọ bụkwa n'ihi nke a ka ọ bụ onye ogbugbo nke ọgba ndụ ọhụụ ka ọ ga-abụ ebe otu onye nwụrụ ịgbapụta mmadụ n'aka njehie niile nke dị n'okpuru ọgba ndụ mbụ ahụ ka ndị akpọghoro wee nata nkwa nke nketa ebighị ebi ahụ n'ihi na ebe ọgba ndụ dị ọ dị mkpa ka ọnwụ nke onye gbara ya dị ya n'ihi na ọgba ndụ na-eguzosi ike n'elu ndị nwụrụ anwụ n'ihi na o nwere ụzọ ọ ga-abụ ihe dị ike mgbe ọbụla onye gbara ya dị ndụ ya mere emeghị ọbụna ọgba ndụ mbụ ahụ ọhụụ na-ejighị ọbara n'ihi na mgbe Mosis gwara rịị ndị Izrel niile ihe niile ọbụla enyere nyere n'iwu dịka iwu ahụ si dị ọ nara ọbara nke ụmụ ehi na nke ewu niile ya na mmiri na ajị anụ uhie na hesop wee fesa akwụkwọ ahụ onwe ya na ndị Izrel niile sị nke a bụ ọbara nke ọgbụgba ndụ ahụ nke Chineke nyere unu n'iwu o wee were ọbara ahụ fesakwa ụlọ ikwu ahụ ihe niile nke ife ofe ya otu ahụ ọ fọdụrụ ihe nta ka m sị na ejikwa ọbara eme ihe niile ka ha dị ọcha dịka iwu anyị si dị ọ bụrụkwa na mwụsi ọbara adịghị mgbaghara mmehie adịghị ya mere ọ dị mkpa ka e were ihe ndị a mee ka ihe nṅomi niile nke ihe niile dị n'eluigwe dị ọcha ma ọ dị mkpa ka e were àjà ka ndị a mma mee ihe ahụ onwe ha nke dị n'eluigwe ka ha dị ọcha n'ihi na kraịst abaghị n'ebe nsọ eji aka mee bụ ihe atụ yiri ebe nke bụ ebe nsọ n'ezie kama ọ bara n'elu igwe onwe ya igosi onwe ya n'iru Chineke n'ihi ya ugbu a ọ bụghịkwa ka o wee na-eche onwe ya n'iru Chineke ọtụtụ mgbe dịka onye isi nchụaja na-ewere ọbara na-abụghị nke ya na-aba n'ebe nsọ kwa arọ n'ihi na asị na ọdụ otu a ọ ghaghị ịhụ ahụ ọtụtụ mgbe site na ntọala nke ụwa ma otu ọ dị ọ bụ naanị otu mgbe n'ime nrụzu nke oge ndị a ka e meworo ka ọ pụta ìhè ka o wee site n'ịchụ onwe ya dịka àjà mee ka mmehie ghara ịdị ire dịka ọ bụkwa ihe edebeworo mmadụ ka ha nwụọ anwụ naanị otu mgbe ma mgbe nke a gasịrị ikpe so ya n'ụzọ otu a kraịst ebe e chere n'iru chineke naanị otu mgbe ịbụrụ mmehie niile nke ọtụtụ mmadụ ọ ga-emekwa ka ndị na-eche ya hụ ya anya nke ugbo abụọ ma mmehie adịghị ya ka e wee zọpụta ha ndị hibru isi nke iri n'ihi na iwu ahụ ebe o nwere naanị onyinyo nke ezi ihe ahụ niile gaje ịbịa, ọ bụghị ezi oyiyi onwe ya nke ihe ndị a ha apụghị ime ka ndị na-abịaru ha nso zuo oke mgbe ọbụla site n'otu àjà ndị a nke ha na-eche n'iru Chineke kwa arọ mgbe niile n'ihi na ma ọ dịghị otu a agaghị echebi ori ha n'iru Chineke n'ihi na ndị na-ekpe ekpere ebe e meworo ha ka ha dị ọcha otu mgbe ha agaghị enwe akọ n'uche ọbụla nke mmehie dị iche iche ọzọ ma n'ime àjà ndị a ncheta nke mmehie dịkwa arọ n'ihi na ọbara nke oke ehi na nke ewu apụghị iwepụ mmehie n'ihi nke a mgbe ọ na-abịa n'ụwa ọ sị aja na ihe echere n'iru gị ị chọghị ha ma arụ ka ị kwadebere nye m aja nsuresi ọkụ na aja a chụrụ banyere mmehie ha abụghị ihe dị gị ezi mma mgbe ahụ ka m sịrị lee abịawo m n'akwụkwọ mpịakọta ka edeworo ihe banyere m ime ihe ị na-achọ Chineke mgbe o buru ụzọ kwu sị aja na ihe echere n'iru gị na àjà ọkụ na àjà a chụrụ banyere mmehie ị chọghị ha ha abụghịkwa ihe dị ezi mma bụ ihe a na-eche n'iru Chineke dịka iwu si dị mgbe ahụ ka o siworo lee abịawuo m ihe ị na-achọ ọ na-ewepụ nke mbụ ka o wee mee ka nke abụọ guzo ọ bụkwa na ọchịchọ a ka edoworo anyị nsọ site n'iche arụ Jizọs Kraịst n'iru Chineke dịka àjà naanị otu mgbe onye nchụàja ọbụla na-eguzokwa kwa ụbọchị na-efe ofufe na-echekwa otu àjà ndị a n'iru Chineke ọtụtụ mgbe bụ àjà nke na-apụghị ichipụ mmehie mgbe ọbụla ma onye ahụ mgbe o chererị otu àjà n'iru Chineke n'ihi mmehie o wee nọdụ n'aka nri Chineke mgbe niile na-ele anya n'oge fọdụrụ ruo mgbe a ga-ede ndị iro ya dịka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ ya abụọ n'ihi na o sitewuo n'iche onwe ya n'iru Chineke dịka àjà otu mgbe mee ka ndị a na-edo nsọ zuo oke mgbe niile mmụọ nsọ na-agbakwara anyị ama n'ihi na mgbe o kwusịrị sị nke a bụ ọgbụgba ndụ nke mụ na ha ga-agba mgbe ụbọchị ahụ gasịrị ka onye nwe anyị kwuru m ga-etinye iwu m n'obi ha ọgwa uche ha ka m ga-edekwasị ha dịka akwụkwọ mgbe ahụ sị gaghị echetakwa mmehie niile ha mmebi iwu niile ha ọzọ ma ọlị ma ebe mgbaghara ihe ndị a dị iche àjà n'iru Chineke banyere mmehie adịghị ọzọ ya mere ụmụnna ebe anyị nwere nkwuwa okwu ịba n'ebe nsọ ahụ site n'ọbara Jizọs bụ ụzọ o mere ọhụụ nye anyị nke dị ọhụụ dịkwa ndụ site akwa mgbochi nke ahụ bụ anụ arụ ya ebe anyị nwekwara onye nchụàja ukwu edoro onye isi ezinụlọ Chineke ka anyị were obi eziokwu bịarue nso n'ime nkwezu nke okwukwe bụrụkwa ndị efesawere ọbara n'obi anyị pụọ n'ajọ akọ na uche ndị a sachawokwara arụ anyị na mmiri dị ọcha ka anyị desie nkwupụta nke olileanya anyị ike ka ọ ghara iruda n'ala n'ihi na onye ahụ nke kwere nkwa kwesịrị ntụkwasị obi ka anyị na-atụgharịkwa uche na arụ ibe anyị ịkpasu ịhụnanya na ọlụ ọma dị iche iche ka anyị kwa ịrapụ nzukọ nke onwe anyị ka ụfọdụ na-eme kama ka anyị na-adụsi ndị ọzọ dị ike ka anyị mee karịkwa otu a n'ụzọ otu unu na-ele ụbọchị ahụ anya ka ọ na-abịaru nso n'ihi na a sị na anyị were ọchịchọ obi na-anọ na mmehie mgbe anyị nataworo mmazụ nke eziokwu aja a ga-achụ banyere mmehie dị iche iche afọdịghị ọzọ kama nke fọdụrụ bụ oke olileanya dị egwu ka ikpe ya na ọkụ na eri ike ike nke gaje iripịa ndị na-eguzogide Chineke onye ọbụla nke jụworo iwu Mozis ga-anwụ anwụ na-emeghị ya ebere n'okwu ndị a ma abụọ ọba atọ ma ahụ ahụ jọkarị njọ raa aṅaa bụ nke a ga-agụ na onye ahụ kwesịrị ka enye ya ka unu onye nke zowere ọkpara Chineke ụkwụ onye guzokwara ọbara nke ọgba ndụ ahụ bụ nke e ji do ya nsọ n'ihe emerụrụ emerụ onye mewokwara mmụọ nke amara ihe ihere n'ihi na anyị matara onye ahụ nke sịrị mụ onwe ọbọ mụ onwe m ga-enyeghachi ọzọkwa onye nwe ga-ekpe ndị ya ikpe ọ bụ ihe dị egwu ịdaba n'aka Chineke dị ndụ ma na-echetanụ ụbọchị mbụ ahụ nke ọ bụ n'ime ha mgbe e nyesịrị unu ihe ka unu tachiri obi n'oke ịgba mgba nke ahụ dị iche iche n'otu akụkụ ebe e were ịta ụta na mkpagbu dị iche iche mee ụnụ ka ụnụ bụrụ ihe nkiri n'akụkụ ọzọ ebe ụnụ ghọrọ ndị na-eso ndị na-ebi obi otu a nwekọ ahụ n'ihi na unu ji obi so ndị nọ na-agbụhụkọ agbụ ahụhụ unu werekwara ọṅụ nara mpụnara ahụ nke ọma bụ nke a pụnara unu ihe niile unu nwere ebe unu maara na unu nwere onwe unu dịka ihe unu nwere bụ ihe ka mma nke na-adịgidekwa ya mere unu etufula nkwuwa okwu unu bụ ihe nke nwere oke nyeghachi nke ụgwọ ọrụ n'ihi na ntachi obi dị unu mkpa ka ọ ga-abụ mgbe unu meworo ihe Chineke na-achọ unu wee nata nkwa ahụ ị na-ele ka nwa oge nta fọdụrụ ụra onye ahụ nke na-abịa ga-abịa gaghị anọkwa ọdụ onye ezi omume nke m si n'okwukwe dị ndụ ọ bụrụkwa na ọ ga-ewezuga onwe ya ihe ya adịghị mkpụrụ obi m ezi mma ma anyị onwe anyị adịghị n'etiti ndị wezigara onwe ha ịla n'iyi kama anyị dị n'etiti ndị kwere ekwe inweta mkpụrụ obi ha ndị hibru isi nke iri na otu ma okwukwe bụ ndabere nke ihe a na-ele anya bụrụkwa nwapụta nke ihe a na-ahụghị anya n'ihi na n'ime okwukwe ahụ ka a gbaara ndị okenye ama okwukwe ka anyị ji ghọta na ewerewo okwu Chineke dozie ụwa niile ya mere esiteghị n'ihe pụtaworo ihe kpụ ihe ahụ a na-ahụ anya okwukwe ka ebe e ji chaja n'iru Chineke nke ka aja kee chere mma nke e sịrị na ya gbara ya ama na ọ bụ onye ezi omume ebe Chineke gbara ama banyere onyinye ya niile o sitekwa na nke ahụ na-ekwu okwu ugbu a ọ bụ ezie na nwụrụ anwụ okwukwe ka eji bubiga inok ka ọ ghara ịhụ ọnwụ ahụghịkwa ya n'ihi na Chineke bubigara ya rịị n'ihi na mgbe aka ebubigaghị ya agbaworo ya ama ihe o mere rịị na-atọ Chineke ezi ụtọ ma a sị na okwukwe adịghị ọ bụ ihe a na-apụghị ime bụ ime ihe ga-atọ Chineke ezi ụtọ n'ihi na onye na-abịakwute Chineke aghaghị ikwe na ọ dị na ọ na-egosikwa onwe ya onye na-enyeghachi ndị na-achọ ya ụgwọ ọrụ Noa mgbe Chineke dụsịrị ya ọdụ banyere ihe aka ahụghị anya ruo oge ahụ ebe ọ tụrụ egwu Chineke ọ bụ okwukwe ka o ji dozie ụgbọ ịzọpụta ezinụlọ ya o zekwara na nke a ma ụwa ikpe wee ghọọ onye nketa nke ezi omume ahụ nke dị n'ụzọ okwukwe mgbe a kpọrọ ebraham okwukwe ka o ji ṅaa ntị ịpụ jee ebe ọ gaje ịnara ka ọ bụrụ ihe nketa o wee pụọ na-amaghị ebe ọ na-eje okwukwe ka o jiri biri dịka ọbịa na ala nke ekwere ya rịị na nkwa dịka ala na-abụghị nke aka ya ebe o biri n'ụlọ ikwu ya na Isaac na Jacob ndị soro ya na-eketakọ otu nkwa ahụ n'ihi na ọ na-ele anya obodo ahụ nke nwere ntọala ahụ nke Chineke bụ onye ọka ya na onye lụrụ ya okwukwe ka Sera ji nara ike ọbụna ịmụ nwa ya onwe ya mgbe ọ gasịrị ịmụ nwa ebe ọ gụrụ ya n'onye kwesịrị ntụkwasị obi bụ onye kwere eri nkwa ọ bụkwa n'ihi nke a ka e n'otu nwoke mụọ ụmụ mgbe ọ dịkwa ka onye nwụrụ anwụ bụ ụmụ bara ụba dịka kpakpando nke eluigwe dịkwa ka aja nke dị n'ụsọ oke osimiri nke a na-apụghị ịgụta ọnụ ya ndị a niile nwụrụ n'ụzọ okwukwe ebe ha anataghị nkwa ahụ kama ha họọgharị sikwa n'ebe dị anya kelee ha wee kwupụta na ha bụ ndị ọbịa na ndị nọ dịka ọbịa n'elu ụwa n'ihi na ndị na-ekwu ihe dị otu a na-egosi na ha na-achọ ala nke ga-abụ nke aka ha ọ bụrụkwa na ọ bụ ezie na ha na-echeta ala ahụ nke ha si n'ime ya pụta ha ga ori ohere ịlaghachi ma otu ọ dị ugbu a ha na-agbasa ala ka mma nke ahụ bụ ala dị n'eluigwe n'ihi nke a ihere ha adịghị eme Chineke ka a kpọọ ya Chineke ha n'ihi na o doziworo ha otu obodo mgbe a na-anwa Abraham ọ bụ okwukwe ka o ji chee Isaac n'iru Chineke dị ka aja ee onye ahụ nke na-arị nkwa ahụ nke ọma na-eche nwa nwoke ọ mụrụ naanị ya n'iru Chineke dị ka aja bụ onye e kwuru okwu banyere ya sị n'ime Isaac ka a ga-akpọ mkpụrụ gị ebe ọ na-agụ na Chineke pụrụ ime ka o si ọbụna na ndị nwụrụ anwụ bilie nke ọ naghachikwara ya site n'ebe ahụ n'ime ilu okwukwe ka isak ji gọzie Jekọb na Ịsọ ọbụna ngọzi banyere ihe gaji ịbịa mgbe Jekọb na-anwụ anwụ ọ bụ okwukwe ka o ji gọzie ụmụ ndị ikom Josef n'otu n'otu kpọkwa isi ala nye Chineke na-adabere n'isi mkpanaka ya mgbe ndụ Josef na-agwụ ọ bụ okwukwe ka o ji hota ihe banyere ọpụpụ nke ụmụ Izrel nyekwa iwu banyere ọkpụkpụ ya mgbe a mụrụ Mozis ọ bụ okwukwe ka ndị mụrụ ya ji zobe ya ọnwa atọ n'ihi na ha hụrụ na nwatakịrị ahụ mara mma ha atụghịkwa egwu ihe eze ala ahụ nyere n'iwu mgbe Mozis toruru mmadụ ọ bụ okwukwe ka o ji jụ ka a kpọọ ya nwa nwoke nke nwa nwaanyị Fero n'ihi na ọ rọọrọ ka emejọkọọ ya na ndị nke Chineke kama inwe ihe ụtọ nke mmehie na nwa ebe ọ gụrụ ịta ụta nke kraịst anyị na-akụ dịkarịrị akụ niile nke ijipt ukwu n'ihi na o wepụrụ anya ya lee nyeghachi nke ụgwọ ọrụ ahụ okwukwe ka o ji rapụ ijipt n'ihi na ọ tụghị egwu ọnụma nke eze ahụ n'ihi na ọ nọgidesiri ike dịka ọ na-ahụ onye ahụ nke a na-apụghị ịhụ ya anya okwukwe ka o ji mee ememe ngabiga ahụ ya na mwụsa ọbara ahụ ka onye ahụ na-ebibi ụmụ eburu ụzọ mụ wee ghara imetụ ha aka okwukwe ka ha ji gabiga n'etiti oke osimiri uhie dị ka ọgba ala kpọrọ nkụ ma elomiri ndị ijipt mgbe ha nwara ịgabiga ya okwukwe ka mgbidi nke jeriko ji daa mgbe a gasịrị ha gburugburu ụbọchị asaa okwukwe ka Rehab bụ nwanyị na-akwa iko ji ghara iso ndị na-ekwenyeghị ekwenye lakọ n'iyi ebe o were udo nata ndị ledoro obodo ahụ anya gịnị ka ka m ga-ekwu ọzọ n'ihi na oge ga-agwụnarị m ma ọ bụrụ na kọọ m akụkọ banyere Gideon Berak Samson Jefta ha na David na Samuel na ndị amụma ndị sitere n'okwukwe lụgbuo alaeze lụọ ọrụ ezi omume nata nkwa dị iche iche kpuchite ọnụ ọdụm menyụ ike ọkụ gbanarị iru mma agha ndị e sitere n'okwukwe mee ka ha dị ike site na-adịghị ike mee ka ha dị ike n'agha ndị sitere n'okwukwe chụlaga usuu ndị agha nke ndị ala ọzọ ndị inyom natara ndị ha ndị nwụrụ anwụ site na mbilite n'ọnwụ ma e tigburu ndị ọzọ ebe ha jụrụ ịnata mgbapụta ha ka ha wee nata mbilite n'ọnwụ ka mma ma ndị ọzọ ka a nwara ọnwụnwa nke ihe ọchị na ụtarị ee tụkwasị ihe ndị a nke agbụ na ụlọ mkpọrọ a tụrụ ha nkume a kwọwara ha a nwara ha e were iru mma agha gbue ha ha jere akpụkpọ atụrụ na akpụkpọ ewu na-ejegharị ebe ha nọ na mkpa a na-akpagbu ha a na-emejọ ha ndị ụwa na-ekwesịghị na-awagharị n'ọhịa na ugwu na ọgba na ọnụ nke ala ndị a niile ọ bụ ezie na agbara ha ama site n'okwukwe ha ma ha anataghị nkwa ahụ n'ihi na Chineke buru ụzọ lepụta ihe ka mma banyere anyị ka a ghara ime ka ha zuo oke ma a sị na anyị anọghị ya ndị hibru isi nke iri na abụọ ya mere ka anyị onwe anyị ebe anyị nwere oke igwe ndị ama dị otu a ndị gbara anyị gburugburu dịka igwe ojii ka anyị tụpụkwa ibu niile ọbụla ya na mmehie ahụ nke na-arapara anyị na-arụ nke ukwuu ka anyị werekwa ntachi obi gbaa ọsọ ahụ edebere anyị n'iru na-elegide Jizọs anya bụ onye ndu na onye mmezu nke okwukwe anyị onye n'ihi ọṅụ edebere n'iru ya na-atachi obi n'obe ya na-eleri ihere anya o wee nọdụ n'aka nri nke oche eze Chineke n'ihi na tụgharịa n'uche na onye ahụ nke tachiworo obi na nkwugide dị otu a bụ nke ndị mmehie na-ekwugide onwe ha ka ike ghara ịgwụ ụnụ unu wee daa mba na mkpụrụ obi ụnụ. unu aka guzogideghị ruo ọbara n'ịgba mgba megide mmehie unu echezọsiwokwa okwu nkasi obi ahụ nke na-agwa unu okwu dịka a na-agwa ụmụ ndị ikom sị nwa m ya n'ihe nta ozizi onye nwe anyị na-ezi gị site n'inye gị ahụhụ adakwala mba mgbe ọ na-atụ gị mmehie gị n'anya n'ihi na onye onye nwe anyị hụrụ n'anya ka ọ na-ezi ihe site n'inye ya ahụhụ ọ na-apịakwa nwa ya ọbụla ọ na-anata ụtarị na-atachi n'obi ka e wee zie unu ihe site n'inye ụnụ ahụhụ n'ihi na Chineke na-emeso unu dịka ụmụ n'ihi na onye bụ nwa ahụ nna ya na-adịghị ezi ya ihe site n'inye ya ahụ ma ọ bụrụ na adịghị ezi unu ihe site n'inye ụnụ ahụ nke e meworo ụmụ niile ka ha bụrụ ndị nketa ya mere ụnụ bụ ụmụ iko unu abụghịkwa ụmụ n'ezie ọzọkwa anyị nwere ndị bụ nna nke anụ arụ anyị izi anyị ihe site n'inye anyị ahụ anyị wee sọpụrụ ha anyị agaghị edokarị onwe anyị nke ukwuu n'okpuru nna nke mmụọ anyị wee dị ndụ n'ihi na ndị ahụ na-ezi anyị ihe site n'inye anyị ahụ n'ezie ụbọchị ole na ole otu ọ dị ha mma ma ya onwe ya na-ezi anyị ihe site n'inye ya ahụ ka o wee bara anyị uru ka anyị wee keta ịdị nsọ ya ozizi niile site n'inye ahụ na-adị ka ihe na-adịghị eweta ọṅụ n'oge dị ugbu a kama mwute ma emesịa ọ na-enyeghachi ndị ahụ e ụwa ya nwapụta ha mkpụrụ nke dị n'udo bụ mkpụrụ nke ezi omume n'ihi nke a mee na aka na-eruda eruda na ikpere nwuworo anwụ ka ha guzosie kpọkwaranụ ụkwụ ụnụ ụzọ nke na-eguzozi ọtọ ka e wee ghara ime ka ụkwụ nke dị ngwọrọ kwopụ kama ka e wee mee ka ọ dị ike na-akpaso n'udo n'ebe mmadụ niile nọ ya na ịdị nsọ ahụ nke onye ọbụla agaghị ahụ onye nwe anyị anya ma o nweghị ya na-elekwa n'anya nke ọma ma ọ dị onye ọbụla nke na-erughị amara Chineke ka mgbọrọgwụ ilu ọbụla wee ghara ịpụpụta wee sogbuo unu e wee were mgbọrọgwụ ahụ merụ ọra mmadụ ma ọ dị onye ọbụla nke na-akwa iko ma ọ bụ nke merụrụ emerụ dịka ịsọ onye rere diọkpara ya onwe ya bụ n'ọnọdụ otu oriri n'ihi na ụnụ matara na ọbụna mgbe ọ chọrọ iketa ngọzi ahụ mgbe e mesịrị a jụrụ ya n'ihi na ọ hụghị ọnọdụ nke nchegharị ọ bụ ezi na o were anya mmiri chọsie ya ike n'ihi na ọ na-abịarụghị ọkụ nke a pụrụ ịdatụ ya aka na nke afụ nwụrụ na itiri na ọchịchịrị na oke ifufe na ụda opi na olu okwu nke ndị nụrụ ya rịọrọ ka a ghara ịtụkwasịrị ha okwu ọbụla ọzọ n'ihi na ha anagideghị ihe nyere n'iwu bụ asị na ọbụna anụ ụlọ emetụ ugwu ahụ a ga-ewere nkume tụgbuo ya ka ihe ahụ a na-ekiri si dịkwa egwu nke ukwuu Mosis sịrị ana m atụ oke egwu arụ makwara m jijiji kama ọ na abịaruwu ugwu Zayọn n'obodo nke Chineke dị ndụ bụ Jerusalem nke dị n'eluigwe na ọtụtụ ndị a na-apụghị ịgụta ọnụ bụ mgbakọ ọra ndị mmụọ ozi niile na nzukọ nke ndị eburu ụzọ mụpụta ndị edeworo aha ha n'akwụkwọ n'eluigwe na Chineke bụ onye ikpe ọra mmadụ na mmụọ nke ndị ezi omume emeworo ka ha zuo oke na Jizọs bụ onye ogbugbo nke ọgbụgba ndụ ọhụụ na ọbara nke mfesa nke na-ekwu nke ọma karị nke ọbara ebe ekwuru lezie n'anya ka unu ghara ịjụ onye ahụ na-ekwu okwu n'ihi na asị na ndị ahụ agbanarịghị ya mgbe ha jụrụ onye ahụ nke na-adụ ha ọdụ n'elu ụwa anyị onwe anyị agaghị agbanarị ya karịa nke ukwuu bụ ndị na-agbakọta onye ahụ azụ nke na-adụ ha ọdụ site n'eluigwe onye olu ya mere ụwa ka o mee mkpatụ mgbe ahụ ma ugbu a o kweworo nkwa sị naanị otu mgbe ọzọ fọdụrụ nke m onwe m ga-eji mee ka ọ bụghị naanị ụwa ma jiji kama eluigwekwa ma okwu nke a naanị otu mgbe ọzọ fọdụrụ na-egosi mbubiga nke ihe ahụ nke a na-eme ka ha mee mkpatụ dịka nke ihe emeworo ka ihe ahụ nke a na-emeghị ha ka ha mee mkpatụ wee dịgide n'ihi nke a ebe anyị na-anata eze nke a na-apụghị ime ka o mee mkpatụ ka anyị wee nwee amara ka anyị wee site na ya were egwu Chineke na ụjọ kpee ekpere n'ụzọ nke ga-atọ Chineke ụtọ dị na Chineke anyị bụ ọkụ na-erechapụ ndị Hibru isi nke iri na atọ ka ịhụnanya ụnụ n'ebe ụmụnna ụnụ nọ na-adịgide unu echezọla ile ndị ọbịa nke ọma n'ihi na ụfọdụ esitewo na nke a lee ndị mmụọ ozi ọbịa na-amaghị ama na-echetanụ ndị nọ n'agbụ dịka ndị ekekọworo ọnụ na ha n'agbụ na-echetanụ ndị a na-emejọ dịka ndị unu onwe unu nọkwa na-arụ ka ịlụ di na nwunye bụrụ ihe a na-asọpụrụ n'etiti unu niile ka ihe ndina unu bụrụkwa ihe a na-adịghị emerụ emerụ n'ihi na Chineke ga-ekpe ndị na-akwa iko ikpe ha na ndị na-akwa iko bụ ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di ka ọchịchị obi unu ghara ịdị n'ịhụnanya ego ka afọ ju unu n'ihe unu nwere ugbu a n'ihi na ya onwe ya ekwuwo sị ngaghara gị aka ma ọlị gaghị arapụkwa gị ma ọlị ya mere anyị were obi ike sị onye nwe anyị bụ onye na-enyere m aka m gaghị atụ egwu gịnị ka mmadụ ga-eme m na-echetanụ ndị isi ụnụ, bụ mmadụ ndị gwara ụnụ okwu Chineke na-ekirikwanụ ọpụpụ nke ibi obi ha na-eṅomikwanụ okwukwe ha Jizọs Kraịst dị otu aka ahụ nyaahụrụ na taa ee rukwa mgbe niile ebighị unu ekwela ka e were ozizi dị iche iche nke sikwa n'ebe ọzọ pụta buhie unu n'ihi na ọ dị mma ka e were amara mee ka obi unu guzosie ike ka a ghara iwere ihe oriri nke ọ dịghị mgbe ha bara ndị jegharị n'ime ha uru anyị nwere ebe ịchụ àjà nke ndị na-ekpe ekpere n'ụlọ ikwu Chineke na-enweghị ike iri ihe si n'ime ya pụta n'ihi na ozu anụ niile nke a na-ewebata ọbara ha n'ebe nsọ site n'aka onyeisi aja dịka àjà a chụrụ banyere mmehie a na-erechapụ ozu ahụ ọkụ na azụ ọmụma ụlọ ikwu n'ihi nke a Jizọs ka o wee site n'ọbara nke ya onwe ya doo ndị nke ya nsọ ọ hụkwara ahụ n'azụ ọnụ ụzọ ámá nke obodo ya mere ka anyị pụkuru ya n'azụ ọmụma ụlọ ikwu na-ebu ịtụ ụta ya n'ihi na anyị enweghị obodo n'ebe a nke na-adịgide kama anyị na-achọ obodo ahụ nke gaji bịa ya mere ka anyị site n'aka ya na-achụ àjà bụ otuto nye Chineke mgbe niile nke ahụ bụ mkpụrụ egbugbere ọnụ nke na-ekwupụta nye aha ya ma unu echezola ime ihe dị mma na ime ka unu na ndị ọzọ nwekọọ ihe unu n'ihi na aja dị otu a na-atọ Chineke ezi ụtọ na-ekwenyenụ ndị isi unu na edokwa onwe unu n'okpuru ha n'ihi na ndị ahụ na-amụ anya n'ihi mkpụrụ obi unu dịka ndị ga-aza ajụjụ banyere unu ka ha wee were ọṅụ mee nke a ghara iso ude n'ihi na nke a ga-abụ ihe na-abaghị unu uru na-ekpere ekpere banyere anyị n'ihi na emere ka anyị kwenye na anyị nwere akọ na uche ọma ebe anyị na-achọ ibi obi nke ọma n'ihe niile ma ana m arịọbiga unu oke karịa ime nke a ka e wee were m nyeghachi unu ọsọ ọsọ karị ma Chineke nke udo onye were ọbara nke ọgba ndụ ebighị ebi ahụ si na ndị nwụrụ anwụ kughachi oke onye ọzọ atụrụ nke atụrụ ya bụ onye nwanyị jizọs ya mee ka unu zuo oke n'ezi ihe niile ọbụla ime ihe ọ na-achọ na-eme n'ime anyị ihe na-atọ ezi ụtọ n'iru ya site n'aka jizọs kraịst onye otuto niile dịrị ruo mgbe niile ebighị ebi amen ma arịọ m ụnụ ụmụnna m na-anagidenu okwu arịrịa n'ihi na ana m ewere okwu ole na ole degara ụnụ akwụkwọ ozi maranụ na arapụwo nwanne anyị timoti ka ọ laa ọ bụrụkwa na ọ ga-abịa na mgbe nta mụ na ya ga-ahụ n'anya keleenu ndị isi unu niile na ndị nsọ niile ndị itali na-ekele unu ka amara dịnyere unu niile amen